AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị unu abịala obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị taa ama m na ịhụ na ya chineke na-aba ụba n'ime ndụ anyị ka anyị were akwụkwọ nsọ mgbe anyị ga-eleba anya n'okwu nke ndụmọdụ nke ụbọchị taa na akwụkwọ abụọma iri anọ amaokwu nke mbụ na nke abụọ elesịrị m anya jehova ike o wee tọọrọ m ntị ya n'ala nụ ntịkụ m o wee mee ka m si na olulu mbibi na apịtị nke ụrọ rigopụta o wee mee ka ụkwụ m abụọ guzo n'elu nkume dị elu ọ na-eme ka nzọmụkwụ m niile guzosie ike amen ezi enyi m ọma na-ege ntị ka anyị were obiọma gee abụọ nke si n'olu ndị Artist kwaya. adventist technical secondary school na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa Abụọma, ndụmọdụ ọma ka anyị gbalịa wedo onwe anyị ala site na chineke ga-ebuli anyị elu n'aha jizọs amen ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs ndị ates secondary school chineke gọzie unu ọ bụrụ na ime ka ụkwụ gị n'ụbọchị nsọ ọ bụrụ na ime ka ụkwụ gị n'ụbọchị izu ike chigharịa iwe ha mma ime ihe n'ụjọ na-atọ gị ụtọ n'ụbọchị so ọ bụrụ na ime ka ụkwụ gị si ezike izu ike chigharịa na ikpọ ụbọchị zike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke Jehova ịkpọkwa ihe nsọ nke Jehova ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe na-esọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ọ bụrụkwa ịkpọ ụbọchị izu ike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke Jehova ịkpọkwa ihe nsọ nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe na-atọ gị ụtọ ma ọ bụ ikwu okwu nke aka gị mgbe ahụ ihe Jehova ga-atọ gị ụtọ seventh day adventist church choir ụmụọka ya township unu emeela na-abụ ọma unu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gbaa unu ume n'ime ụwa amen ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi nke ga-ewuli mmụọ anyị nke ga-enye anyị obi ụtọ n'ime kraịst onye ọma na-ege ntị eji m aka na ihe na-agara gị nke ọma gị nwa chineke ana m anabata gị n'oge ndị igbo n'oge dị ka nke a ka anyị na-aga ịrịta ụka n'okwu nke onye nwe anyị nke akpọkwasịrị isi ya ịgbanarị ọchịchọ nke ụzọ esi agbanarị ọchịchọ nke anụ arụ ọchịchọ nke anụ arụ anyị na-ele anya taa bụ anya ụfụ anya ụfụ ndị na-akọwa okwu na-akọwa n'ọbụ e, ịkpọ asị maọbụ anya ụfụ nye onye ọzọ nke nwere ihe na-achọsi ike <laughs> e, ị na nwanne gị maara ihe ị chọkwara na ịma ihe ka ya ị ga-eji wedata onwe gị ala gaa kwuru ya ka ọ kụziere gị otu esi ama akwụkwọ ka ịkpọ ya asị gị nwee anya ụfụ n'ebe ọ nọ okwu okwu ọ dịghị mma ya etunye ihe ịza anya ya na-adị m ntị anya ụfụ agaghị ekweghị gị garuo ebe ị na-aga anya ụfụ agaghị ekweghị meta ihe ị kwesịrị imeta mgbe ị kwesịrị imeta ya anya ụfụ na-egbu ọdịnihu mmadụ anya ụfụ na-emebi ihe ịchọrọ ihe dị n'ime mmadụ akwụkwọ nsọ si gịnị akwụkwọ nsọ si ihe ahụ ị chọrọ ma ị rịọ ya na chineke ga-enye gị ya ị hụrụ otu mmadụ si akụzi ihe na nzukọ ị hụrụ otu mmadụ si agụ abụ ị hụrụ otu mmadụ si edu abụ ị chọrọ ịmụta ọdịka ahụ rịọ ya chineke ọ ga-enye gị ya n'ezinụlọ o nwere nwanne gị nwere mmụọ nhazi na ọka okwu na amara enwerela ya anya ụfụ na onye ahụ bụ ngọzi nye ezinụlọ unu chineke tụnyere unu o nwere ndị nwanne ha na-eji aka ya na-ebu ibu ezinụlọ mana dị ọkpara asị na ọ na-ele ya anya n'isi n'ihi na o nwere ego anya ụfụ ọ na-adịghị ekwu sị na anya na-afụ ya ụfụ n'anya na-afụ ya ụfụ n'ihi na nwanne ya nwere ego ego ahụ o ji eme ezinụlọ o ji emezi ezinụlọ ụlọ ịmakwa na o nwere ike iji ya meme onwe ya ịmakwa na o nwere ike iji ya mezie ezinụlọ ya ịmakwa na o nwere ike iji ya bute ibu otu ibu nọ n'ezinụlọ nke aka ya obi anwe ya onye nwe aṅụrị n'ime ojuju afọ n'ime onwe ya n'ihi nke onye nwere onye nwere ihe ọ na-achọsi ike nke na-adịghị n'ime ya ṅụrịwa ọṅụ onye nwere ihe ihe ọ na-achọsi ike mmadụ nwere ya malite ịṅụrị ọṅụ n'ihi na ihe ahụ ọ na-achọsi ike nke a hụtara n'aka onye ọzọ ka o kwesịrị iji nwee ojuju afọ o kwesịrị iji nwee ojuju afọ nwee ọnọdụ ọma nwee ihe ọ ga-eji na-ekele Chineke sị na obi dị ya mma n'ihe ọma o mere ya onye ọma na-ege m ntị anya ụfụ adịghị eweta ọganihu dịka m ekwuola na mbụ anya ụfụ na-emebi agbata ọma dị n'etiti mmadụ na ibe ya anya ụfụ na-emebi obi mmadụ buru ihe ọma n'obi nye gị mgbe m chọtara nụ sị na obi adịghị mma n'ebe m nọ enwekwara m ihe m ga-emere gị aga m enwezi obiọma m ga-eji mee ya nyenụ mmadụ ohere ka o nwee obiọma ọ ga-eji nyere gị aka obiọma ọ ga-eji meere gị ihe obiọma ọ ga-eji mee ihe obi ga-eji maa gị mma dị ka nwa chineke onye na-ege m ntị ụzọ dị aṅaa ka ị ga-eji wezụga anya ụfụ nke mbụ ihe ọma ahụ ị hụrụ n'ime mmadụ ee eh? gakwuziekwa onye ahụ mee ka onye ahụ masị na ị hụrụ ihe ahụ n'anya n'obi ọcha gị niile gwakwa onye ahụ si na ị na-achọ dịka ihe ọma dị otu a mee na nke gị ọ ga-eme ọ ga-eme gị enwela anya ukwu gị enwela anya ụfụ n'ebe ihe ọma ihe ọma ihe ọma mere mmadụ nke gị onwe gị na-achọsi ike enwela anya ukwu n'ebe ọ nọ mgbe mmadụ ibe gị nwere ya karịsịa na nke ọzọ ya nke ka nke a anya ụfụ mgbe ụfọdụ na-edubara mmadụ ịchọ ụzọ ọ ga-eji wezụga mmadụ ibe ya n'ụzọ ụfọdụ na-esite otu a gbuo mmadụ ụfọdụ na-esite etinye aka n'ihe ọjọọ ụfọdụ na-esite ya ṅụọ iyi ihe ha ga-eme aṅụra gị iyi ihe ha ga-eme gị n'ihi onyinye Chineke nyere gị ọ gaghị eri ire onye nwe anyị ga-alụrụ gị ọgụ onye nwe anyị ga-eburu gị agha onye nwe anyị ga-eme ka ụbọchị ndụ gị ka ị nọzuo ọnụ ọgụgụ ya ọ gaghị abụ n'aka mmadụ ka ị ga-esi nwụọ gakwa na-esi n'aka mmadụ laa ihe ndị a ka m na arịa onye nwe anyị na onye ọ bụla na-emere gị anya ụfụ ihe ahụ o ji emere gị anya ụfụ na evumnobi ya n'ebe ị nọ ọ gaghị abịa na mmezu arịọ m onye nwe anyị ka o mee gị mma ma mee ka ịkpọ asị mee ka anya ụfụ dị anya n'ebe ị nọ ka ị nwee ike bie ndụ ọma bie ndụ ọma bie ndụ ọma nke a ga-esi n'ime enye onye nwanyị anyị otuto ka ndụ nke ezi omume ka esi n'aka mmụọ nsọ abịa ka o ru aka n'aha jizọs kraịst bụ onye nwanyị ị bụ onye dị ike n'agha El Shaddai ị bụ onye dike n'agha Jehova n'isi ị bụ onye dike n'agha malite n'ọgwụgwụ ị bụ onye dike n'agha remebi ebi ahụrụ onye ike gwụrụ na-eje ije n'olile anya mgbe jụrụ ihe kpaliri mmụọ ya ọ si na olileanya dị na iru ya ka edoziri ọtụtụ nsogbu na echiche mgbe jụọnụ ya ihe kpaliri mmụọ ya ọ sị na olileanya dị ngọzi ọ na-eme ihe na-adịghị ekwe adịghị omume na adịghị omume ihe omume ihe na-adịghị ekwe omume ka ọ na-eme duru m osimiri uhie duru m ajụọ ajọ ụwa nka duru m gafee ịkwa n'iru ju duru m ihe na-eme n'elu ụwa ọ na-egosi m na ọbịbịa Jizọs dị nso ihe na-eme ọchịchọ ego n'akụ nke ụwa ejupụtawo n'obi ụmụ mmadụ adịghị eche na jizọs ga-abịa ọzọ ihe na-eme n'elu ụwa ọ na-egosi n'ọbịbịa jizọs dị nso kụdata isi ka anyị rịọ amara onye nwe anyị meela mmụọ niile nke anya ụfụ ndị na-ebute nkewa n'etiti ụmụnne na ndị na-ebute ọlịla azụ n'ihe a na-eme arịọm ka ị wezụga n'ebe anyị nọ arịọm ka amara gị bara anyị ụba arịọm ka ebere gị zuoro anyị oke na n'ikpeazụ a ga-esi n'ihe a hụtara n'ime anyị nye aha nsọ gị ụtụtụ na aha jizọs kraịst bụ onye nwanyị. anyị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at maọbụ arigiria at com at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo